thank you Yeah. o onye inye aka mgbe m nọ na mgba onye inye aka mgbe m nọ na mgba onye inye aka mgbe m nọ na mgba onye inye aka mgbe m nọ na mgba echetara m ọtụtụ ya chukwu na-emere m agụgwa ụmụ ụmụ m abịakwute m si m ma ọmị agụ na onye mụ na-agbakwuru bụ onye m nye ụmụ m ọ bụ na onyeghị m agaghị m enye ụmụ m ọ bụ na onyeghị m agaghị m enye mmadụ mana chukwu nye m uwe nye onye ọzọ onye na-asị na ya enweghị mmadụ e, ọtụtụ akụkọ mmanụ n'ụwa ọtụtụ na-asị na ya enweghị mmadụ mana onye nwere chukwu nwere mmadụ e, onye nwere chukwu nwere mmadụ chukwu cheta gị mmadụ ga-echeta gị e, oche afọ gị mmadụ ọ bụ baa mọbi. chineke bụrụ m onye na-akawo ahụ mee ya ahụ ndị ahịa owere were mmadụ kwara ngwọruo chukwu cheta gị oge ji mmadụ kwara ngwọrụ onye inye aka mee onye inye aka agụ agụọla nwele mkpakpawa ọdụmo Ma ị na-enyere m aka ị na-enyere maka otu o si emere m o gosiri m na ọ bụ ya bụ Chum oge gosiri m